Ọ na-ahụ Ọnịcha. Ọ na-ahụ ezi. Ọ na-ahụ anụ. Ọ na-ahụ ego. Ọ na-ahụ ụlọ. Ọ na-ahụ ya, ọ na-ewe ite, ọ na-ewe iko, ọ na-ewe anụ, ọ na-ewe ego, ọ na-ewe akwa, ọ na-ewe ya. Ọ gara Ọnịcha. Ọ gara Aba. Ọ gara ahịa. Ọ gara ebe a. Ọ gara ụlọ. Ọ na-aga Ọnịcha. Ọ na-aga Aba. Ọ na-aga ahịa. Ọ na-aga ebe a. Ọ na-aga ụlọ. Ọ hụrụ ha n'Ọnịcha. Ọ hụrụ ya n'èzí. Ọ hụrụ gị n'ebe a. Ọ hụrụ m n'ahịa. Ọ hụrụ iko n'ụlọ. Ọ hụrụ anụ n'ebe a. Ọ hụrụ ego n'ahịa. Ọ hụrụ ite n'Ọnịsha, Ọ hụrụ akwa n'ezi. Ọ hụrụ ụmụaka n'ebe a. Ọ hụrụ achịcha n'ahịa. Ọ hụrụ ọgụ n'ụlọ. Ọ na-ahụ ya n'Ọnịcha. Ọ na-ahụ m n'ezi. Ọ na-ahụ iko n'ebe a. Ọ na-ahụ anụ n'ahịa. Ọ na-ahụ ego n'ụlọ. Ọ na-ahụ ite n'Ọnịcha. Ọ na-ahụ akwa n'ezi. Ọ na-ahụ ụmụaka n'ebe a. Ọ na-ahụ achịcha n'ahịa. Ọ na-ahụ ọgụ n'ụlọ. Ọ na-ewe ya n'Ọnịcha. Ọ na-ewe iko n'ezi. Ọ na-ewe anụ n'ebe a. Ọ na-ewe ego n'ahịa. Ọ na-ewe m n'ụlọ. Ọ na-ewe ite n'Ọnịcha. Ọ na-ewe akwa n'ezi. Ọ na-ewe ụmụaka n'ebe a. Ọ na-ewe achịcha n'ahịa. Ọ na-ewe ọgụ n'ụlọ. azụ ite azụ iko azụ anụ azụ ugbo azụ ụlọ azụ ya azụ anyị ime ite ime ịkọ ime anụ ime ụgbọ ime ụlọ ime ya ime a elu ite elu iko elu anụ elu ugbo elu ụlọ elu ya elu anyị ike ite ike iko ike anụ ike ụgbọ ike ụlọ ike ya ike anyị ike a ite enwe ite ọsa ite anụ ite nwoke ite nna ite ya ite a ana m ahụ azụ ite ana m ahụ azụ iko ana m ahụ azụ anụ Ana m ahụ azụ Ana azụ ụlọ. Ana m ahụ azụ anyị. Ana m ahụ azụ ite a. Ana m ahụ azụ iko a. Ana m ahụ azụ anụ a. Ana m ahụ azụ ugbu a. Ana m ahụ azụ ụlọ a. Ana m ewe azụ ite. Ana m ewe azụ iko. Ana m ewe azụ anụ. Ana m ewe azụ ụlọ. Ana m ewe azụ ugbo. Ana m ewe azụ anyị. ana m ewe azụ ite a ana m ewe azụ iko a ana m ewe azụ anụ a ana m ewe azụ ụlọ a ana m ewe azụ ugbo a Ana m ahụ ime ite. Ana m ahụ ime iko. Ana m ahụ ime ahịa. Ana m ahụ ime ugbo. Ana m ahụ ime ụlọ. ana m ewe ime ite ana m ewe ime iko ana m ewe ime oche ana m ewe ime ọjị ana m ewe ime ụlọ Ana m ahụ elu ite. Ana m ahụ elu ịkọ. Ana m ahụ elu anụ. Ana m ahụ elu ụgbọ. Ana m ahụ elu ụlọ. Ana m ewe elu ite. Ana m ewe elu iko. Ana m ewe elu anụ. Ana m ewe elu ugbo. Ana m ewe elu ụlọ. Ana m ahụ ike ite. Ana m ahụ ike iko. Ana m ahụ ike anụ. Ana m ahụ ike ugbo. Ana m ahụ ike ụlọ. Ana m ahụ ike anyị. Ana m ahụ ike ya. Ana m ewe ike ite. Ana m ewe ike iko. Ana m ewe ike anụ. Ana m ewe ike ụgbọ Ana m ewe ike ụlọ Ana m ewe ike anyị Ana m ewe ike ya Ana m ahụ ite enwe. Ana m ahụ ite ọsa. Ana m ahụ ite anụ. Ana m ahụ ite nwoke. Ana m ahụ nna. Ana m ahụ ite anyị. Ana m ahụ ite a. Ana m ewe ite enwe. ana m ewe ite ọsa ana m ewe ite anụ ana m ewe ite nwoke ana m ewe ite nna ana m ewe ite anyị ana m ewe ite a ha hụrụ anyị ha hụrụ unu ha na-ahụ anyị ha na-ahụ unu ha na-eto anyị ha na-eto unu igwe na-ahụ agụ n'ezi ha nne ya nọ n'ime ụlọ ha nna ya nọ n'ugbo ha. Igwe nwere mma. Nna ya nyere ya mma ahụ. Igwe na-ewe mma ahụ. Nne ya: Igwe, gịnị ka ị na-eme? igwe. Agụ nọ n'ezi. Nne ya na-ahụ agụ ahụ. Igwe na-egbu agụ ahụ n'ezi ha. Igwe na-ahụ agụ n'ezi ha. Nne ya nọ n'ime ụlọ ha. Nna ya nọ n'ugbo ha. Igwe nwere mma. Nna ya nyere ya mma ahụ. Igwe na-ewe mma ahụ. Nne ya: Igwe, gịnị ka ị na-eme? Igwe: Agụ nọ n'ezi. Nne ya na-ahụ agụ ahụ. Igwe na-egbu agụ ahụ n'ezi ha. Aha m bụ Okafọ. Aha obodo m bụ Ụmụahịa. N'obodo anyị, Adanta bụ aha nwaanyị. Ọpara bụ aha nwoke. Aha nne m bụ Adanta. Aha nna m bụ Ọpara. Anyị nwere eziokwu n'obodo anyị. Nna m nwere ugbo. Ọ bụ ebe ahụ ka nne m na-akụ ọka. Nna m ga-aga Aba echi. Ọ bụ n'Aba ka ọ ga-azụta azụ. Ana m akpọ nne m dada ọ bụ deede ka m na-akpọ nna m enwere m otu nwanne nwanyị na otu nwanne nwoke aha ha bụ Ugonna na Ogidi Ogidi nọ na kọleji. Ugonna nọ n'ụlọ. Ha nwere uche ma ha na-asị asị. Aha m bụ afọ Aha obodo m bụ Ụmụahịa. N'obodo anyị, Adanta bụ aha nwaanyị, Ọpara bụ aha nwoke. Aha nne m bụ Adanta. Aha nna m bụ Ọpara. Anyị nwere eziokwu n'obodo anyị. Nna m nwere ugbo. Ọ bụ ebe ahụ ka nne m na-akụ ọka. Nna m ga-aga Aba echi. Ọ bụ na aba ka ọ ga-azụta azụ. Ana m akpọ nne m Dada. Ọ bụ Dede ka m na-akpọ nna m. Enwere m otu nwanne nwaanyị na otu nwanne nwoke. Aha ha bụ Ugonna na Ogidi. Ogidi nọ na kọleji, Ugonna nọ n'ụlọ. Ha nwere uche ma ha na-asị asị.